tie m ọnụ igbo bụ igbo ekenekwa m ụnụ abụ m ada ndị gboo ọya bife ji eji malụ m n'igwe okwu a nke ndị oyibo na-akpọ fesbuk ife anyị nwere ikwu maka ya ụbọchị taa bụ ọrụ ọmụma na mbụ anyị ga-akọwagodu kedu ife bụ ọrụ ọmụma a na-ekwu okwu ya ọtụtụ n'ime anyị ji ọkpụkpọ oku wee mara ya ọ bụrụ ndị siri ya n'ọnụ oyibo a sị na onye nwa nwere kọlụ n'inwelu kọlụ n'elu n'inwelu n'ala akpọzie ya kọlụ ụfọdụ eche na ọ bụrụzie na alụghị na eni jelowe na ụdị ọdịnala anyị na onye ahụ emego njọ jọgbuo onwe ya ife bụkwanụ ọrụ ọmụma anya bụ ọkpụkpọ oku bụ mgbe mmụọ gị na ya na-abụ so wee bịa ụwa kwadolu gị na onwere ọrụ pụrụ iche ị ga-alụ n'enu a na mmadụ bi ọrụ ahụ pụrụ iche ị ga-alụ nwere ike ọ bụrụ n'ụdị ịzọ mmadụ nwere ike ọ bụrụ n'ụdị ịzụ afịa nwere ike ọ bụrụ n'ụdị dị iche iche maka na ọ na-awụ ekwukwe anụ na mmadụ nwere ọkpụkpọ oku a ma ọ bụ na mmadụ na-akpọrọ mmadụ ọrụ onye ahụ ama njizi nwayọọ wetuo mmụọ ya na jụọ ajụjụ mara ụdị ọkpụkpọ oku akpọrọ ya ya bụ ife na-emebikwo n'ife n'ala Igbo anyị ọkachasị n'ebe anyị bụ ndị ọgbara ọfụ nọ maka na mgbe mmadụ hapụrụ ụzọ akpọrọ ya n'oku ma ọ bụ na gị n'ụzọ ọrụ dị etu a mgbe ị hapụrụ ụzọ ahụ akpọrọ gị jee mabanye n'ụzọ akpọghọ gị ebe ahụ ka ntaramahụfụ gị ga-esi wee mee gịnị ga-ebidogodu maka na gị akara ahụ iji wee bịa ụwa wee jee chọwa akara enyeghị gị ebe ahụ ka nke wu ntaramahụfụ gị ga-ebido maka na ụmụ mmụọ niile gị na ha yi wee bịa ụwa akwadogolu ọrụ ka ha duo gị n'ụzọ ije ọkpọrọ m okuku ahụ mmụọ niile gị na eso wee bịa ụwa nyelu gị mgbe ị hapụziri ha jewe n'ụzọ ọzọ mgbe ahụ ụmụ mmụọ ahụ ga-eme gịnị ga-akpachapụ n'akụkụ na-enene gị ka gị na ije si eje na mbụ ife bụ ọkpụkpọ oku bụ mgbe a kpọrọ gị ọrụ ị na-abịa ụwa mgbe mmadụ na-abịa ụwa wee ṅụọ iyi n'akpụ ọkalaete. wee ṅụọ iyi nọọ ife a ka ọ ga-eme nọọ ife a ka ọ ga-eme ọkwanụ nya bụ ọkpụkpọ oku enwere ndị akpọrọ ọkpụkpọ oku n'ụzọ dibịa ịma na ọ na-abụ akpọ dibịa anụnwa ndị be anyị echee nọọ ife ọjọọ Holy Ghost na-ada n'elu na-ada n'ala mana ị bụrụ na ị sụọ ya n'oyibo dibịa bụ medikal doctor gị bụ onye ya bụ ịnụ dibịa ma ọ bụ agwa gị na akpọrọ gị ọkpụkpọ oku n'ụzọ dibịa isi holi Ghost fire ka m gwa gị n'ụbọchị taa ọ bụrụ na isi waba gị ahụ yaba gị aṅụzikwa n'ọgwụ maka na dibịa bụ onye na-eme gịnị na-enye mmadụ ọgwụ ọdụmma afọ taba gị jekwu dibịa onye gị ọgwụ ọdụmma ọ bụrụ na ọnụ oyibo isi waba gị ahụ mebe gị ijekwu medikal dọkịta onye gị ọgwụ ịdụmma maka na asụrụ nke niile oyibo sụọ nke a n'ọnụ be anyị nya ka unu ji wee kpọzie nke be anyị nke ọjọọ kpọọ nke ni nke ọma kedu ife merụ na anyị bụ ụmụafọ igbo ya ahapụ nke enyere anyị jee na-eṅo mmiri nke ndị mba ọzọ ọkwa na ebe ahụ ka nsogbu anyị bụ ụmụafọ igbo nọ wee bido ka anyị wee nachigatakwa azụ n'ife anyị na-ekwu ị ga-agba mbọ wee mee gị na mgbe ọbụla agwa gị na akpọrọ gị ọkpụkpọ oku ị ga-agba mbọ malụ akara aka ịhatalụ na ya bụ ọkpụkpọ oku ọkpụkpọ oku ebuka malụ na n'ụzọ dibia dibịa ka ị ga-alụ ya ka akpọrọ gị nya bụ ọkpụkpọ oku abatakwa na anya bụ ụzọ dibia, ngalaba oku dị iche iche dịkwa n'okpuru ya bụ dibịa dibịa is just a general name n'ọnụ oyibo abata n'okpurie enwegasịrị ngalaba ngalaba aka na aka na dị n'okpuru ya bụ dibịa malụ n'ọnụ ụzọ dibịa ka ị ga-alụ ọkpụkpọ oku gị malụ n'ọnụ ụzọ afịa ka ị ga-alụ ya ọkpụkpọ oku gị enwere ndị akpọrọ oku akara ha gbalụ n'ịgụ egwu nwee ndị akara ha gbalụ na gịnị n'ite egwu ete mara ebe a kpọrọ gị oku kịta ka anyị gbadata n'okwu anyị kpụ n'ọnụ bụ dibịa ọ bụrụ na kpọrọ gị oku na ị ga-alụ ọrụ n'ụzọ ọdịnala igbo anyị nke e afa eji wee malụ ya bụ dibịa jụọ ese ọfụma n'afa maka na ndị be anyị si na ọ bụrụ na afa bụrụ aghụghọ na dibịa ama njebe dibịa ibe ka ọ gbalụ ya afa jụọ ese n'afọ ọfụma mmalụ ngalaba na ụdị dibịa akpọrọ gị enwelu dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ bụ dibịa ọ bụ ya ọ ga-eji mgbọrọgwụ na mkpa akwụkwọ wee zọ ndị mmadụ ndụ si bụ ihe ọ ga na-alụ maka si bụ ihe e nyere ya n'akara aka ife ọbụla mmadụ na-eme adịghọ n'akara aka gị ị ga-atagbu onwe gị n'afụfụ ebe a ọ maka na ndị mmadụ na-ahapụ akara ụwa ha ọkpụkpọ oku akpọrọ ha jee baa n'ọkpụkpọ oku akpọrọ onye ọzọ ọ ebe ahụ ka ike mbute a na-esi apụta maka na mgbe ị balụ na ịhapụrụ akara aka ụzọ akpọrọ gị ma banye n'ụzọ ọzọ mgbe ahụ ilu ebe ahụ ịfụ na ịya na ịya na-adọ onwe gị ka ịfụ na imelụ gịnị ka ịfụ na imiti ọp mgbe imiti nwuhozi ọp n'ọnụ oyibo ị chọwazie ụzọ ị ga-esi mee ka gịnị mee ka ịkwanite onwe gị ka ọ bụrụkwa na iso ife a na-eme mgbe ahụ ịchọba onye ga-emelụ gị ike mbute mgbe ahụ ịchọba onye ga-emelụ gị oke ite mgbe ahụ ịchọba onye ga-ekechiri gị na-edebe mgbe ahụ ịchọba mpa nkechi na mma nkechi na-achụ gị mana ịmarụ na ọgị nwa hapụrụ ebe a kpọrọ gị jee tinye isi n'ebe akpọghọ gị mmadụ niile ama nzucha lụcha dibịa nke bụ eziokwu mmadụ niile ama nzucha wee mee gịnị wee lụcha dibịa enwere okpukpe oku na ụdị na ụdị abịa n'okpuru dibịa ahụ enwere dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ dịka anyị kwugoro na mbụ na dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ bụ onye ga-eji mgbọrọgwụ na mkpa akwụkwọ wee zọọ ndụ na afọ na-ata mmadụ ọ baa n'ime ọfịa dị gata mgbọrọgwụ na mkpa akwụkwọ nye onye ahụ ọ ṅụọ ya ome gịnị ọdụmma na nwaanyị na-achọ nwa n'ime na-esiri nwaanyị ike ọ baa n'ime ọfịa jee bụta mgbọrọgwụ na mkpa akwụkwọ nye ya bụ nwaanyị ọ ṅụọ ya ọ ime mmụọ nwa na nwaanyị na afọ na-acha ya ọkụ e, o jee n'ime ọfịa jee kpata mgbọrọgwụ na mkpa akwụkwọ wee gbujuo onye bụ nwata nwaanyị afọ maka na kịta ndị oyibo enweghịzi nke ha ma ndị oyibo ndị ụlọ ọgwụ oyibo a na-akpọ medikal dọkịta enwezi onye nwere ike ịkọwara nwaanyị na ọ na-enwe afọ ịcha ọkụ ịma nnụzie ife a ga na-eme ife a na-ekwuzi kịta bụ onye ọbụla bụ infekshọn onye ọbụla enwere nke a na-akpọ afọ ịcha ọkụ na nwaanyị ọbụla na-enwe afọ ịcha ọkụ na nwa ama nnọdụ nwunye ya ọ afọ ka a ya egbuju nwaanyị afọ aha jụọ oyi ya bụ nwaanyị ewee nwee ike mee gịnị tụrụ ime nwa bata na ome gịnị nwa aha anọ nwụọ ebuo ya mụọ ya ka esi amụ nwa na nwaanyị na-enwe ukwu mkpa nwere ọgwụ a na-enye ya eme gịnị o nwere ka esi eso ya bụ nwaanyị enwe ike kwupụta nwa na nwoke ahụ arụ ọrụ ya ọfụma ọ mgbọrọgwụ na mkpa akwụkwọ ka a ga-enye ya o wee mee gịnị wee mee gịnị wee mee gịnị wee nye nwuo nwaanyị nwa ife niile a ndị nna nna anyị ha mechara ya wee mee gịnị mgbọrọgwụ na mkpa akwụkwọ ka ha ji wee sodo onwe ha wee mee gịnị wee bie ogologo ndụ na ahụ isi ike onye bụ ọrụ dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ ndị nna nna anyị ha na-ehegboo na-ebi almost 100 years 100 and something years ọ mgbọrọgwụ na mkpa akwụkwọ ka ha ribere wee mee gịnị wee bie ụdị ogologo ndụ anwa kịta ịma mfụzi ndị ọgbọ anyị a maọbụ ndị ọfụ a ka ha biliri onu ahụ onye nwa jisi ike bie 80 years edelia glorious exit ụmụ igbo ka anyị tete n'ụla agachaa na dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ enwere dibịa mgba afa dibịa ọ bụ ya na-enyere ya ịgba afa n'aka ụdị ife ọ sokwara ya bụrụ ya bụ dibịa ga-eme gịnị ya bụ dibịa ga di ya n'afa chọta ya ọ bụghịzikwa ụdị afọ a na-agba kịta maka o nwere afọ a na-agba kịta the more you look the less you see nya afa pọpị maka na afọ a na-agbazi kịta bụ imegokwa onye ụwa gị na-eche ka agbalụ gị ife ọzọ na ọzọ ife onye enwebere ife ọma na ọdịnala onye enwebere ife ọbụla o megoro n'ụzọ ọdịnala so ife izizi a ga-emeli ya bụ ịkpọ ịkpụ ya gbadaba mmiri onye ahụ eje ebe ahụ o jechaa nke ahụ wee ghara ịta afụfụ ọzọ asị na ndị dibịa amaazị ife ha na-alụ maka ọ na-adịrụ ndị be anyị izi mfe n'ọnụ ịkọ ụdị akụkọ a nke anwa gaa ka emechalụ dibịa mgbọrọgwụ na e, dibịa mgbaafa dibịa mgbaafa nwekwara ikike ịchụrụ mmadụ aja enwere dibịa na-achụ aja enwere dibịa na-agwọ ọgwụ abịa n'ife gbasara ọgwụ anụnwa anyị ga-etinye ya obere ọnụ anyị tinyechala onwe obere ọnụ nwatakịrị. ọ dọbakwa mgbe ọzọ <laughs> abịa n'ife gbasara ịgwọ ọgwụ ịgwọ ọgwụ dị n'ụdị n'ụdị ịgwọ ọgwụ dị n'ụdị n'ụdị aja ọbụla mmadụ chụkwara na-achụ bụ ịchụ aja ndị be anyị na-ekwu n'okwu si na ịchụ aja ka ịgwọ ọgwụ mma nke bụ eziokwu ịgwọ ọgwụ nwere ụdị na ụdị onye ọbụla na-agwọ ọgwụ eji egbu mmadụ ọ nke a bụ nke ọjọọ mana na mmadụ na-achụ gị alụ ọlụ gị ọrụ iwere ya dum mma ụmụnne m ka anyị nenekwa na ife ọfụma a sịkwa na ha agwa ohi ihi na okwuteghị ife a na-agwakwa ewu nna anyị nenekwa ya ọfụma n'ọgbọ kịta bụzi ịfụzi onye ji nzu na edo isibia Holy gost fire ị na-asịbịa Holy Ghost fire na ọ bụrụ ya bụ nzu na edo ka ndị nna nna gị ha ji wee zọta ana gị bụ onye ụjọ bi n'enu ya n'ụbọchị taa isi mmadụ ya na n'obodo ka o jee mee ife ndị ichie osigo over his dead body mana o jechaa n'ụlọ ụka n'ebe ahụ ọ na-eje pụta ka ndị akụfuni ọnụ ka ada sị na onwe onye a na-agwa ike o jechaa n'ebe ahụ ọ na-eje pụta ọ sị gị na be nna ya ana obi ya ana obi gị amana ị na-asị ya holy ghost fire ụmụnne m ka anyị nenekwa na-efe ọfụma maka na anyị bụ ụmụafọ igbo ebe anyị na-eje etekwala aka ịbịa gụchaa dibịa na-agwọ ọgwụ enwere dibịa na-achụ àjà enwere dibịa mmiri enwere dibịa mmiri ọ na mgbe gboo ka ọ ya awụ ịbata onye na-eme ife ọ sị gị ee e, nwa m na ife ya na-agwọ ọwụ ọgwụ afọ gị jekwuwe mpa nkechi maọwụ nwaanyị eke maọwụ mgbaafọ maọwụ oke afọ na ọ ya na-afụ maka ọgwụ ife na ụmụazị kịta enwezi onye na-eme etu ahụ onye ọbụla na-alụ ka ọ lụtachaa ka o iche ego anwa n'akpa a ka m na-abịakwa na okwu ahụ ekwu ekwu ka nkụ na mgbe gboo ka ọ ga-abịa ịbata be dibịa ọ sị gị nwa m na nke ya na-eme ewu ọgwụ afọ ụmụazị gị jekwuwe mgbe eke ma ọ wụ oke afọ nọọ ya na-afụ maka ife ịnụ ụmụazị o wee bụrụ mgbe ịfụnanya na eziokwu ka dị n'ọlụ ọdịnala anyị kịta dibịa niile na-alụcha ọrụ niile ụmụ nwaanyị ahalụkwuona na ha na-alụrụ ndị mmadụ agwụ nwata nwaanyị esigo na be ya binie jee na ngwurube mmadụ jee melu jee dọtuo rie ndị ichie ndị be anyị na ọdụkwanụ mma anyị bụ ụmụ nwaanyị ka anyị wenata aka maka na ebe a na-eje tekwara n'aka ya bụ ife na-egbukwana ha nwa ya bụ ife na-egbu ha ha na-anwụ ọnwụ nwụchu mana ha achọbeghị inyere onwe ha aka ka anyị bịakwanụ n'okwu ahụ ekwu ekwu ka nkụ i wee nechaa nnọọ anya gị bụ dibịa mmadụ bata be gị o doro gị anya na ife a agaghị n'ụzọ akara aka akpọrọ gị gwakwana onye ahụ na ebe ọ ya eje zọọ ndụ ahụ zọta maka na nke a na ọdụghọ na nke ị na-eme ị nara ihe ego ahụ ebe o ka ndị ọbụla ị na-ana ịma njikwa nwayọọ na ya ịnara ite ị na-akpa gị iche otu ife mee nwa mmadụ ebelụzie akwa taba ọfụ wee niile ewere na-akpọchu ndị dibịa ihu ifedu na ọkpụkpọ oku ebuka na ọ bụrụ na anyị doli ibi ya taa ma na chi ya efo chi ya abụ okwu nka na-agwa ndị akpọrọ okpukpe oku bụ ụmụnne m ma ha achọghị ize gịkwa ntị ọ bụrụ na akpọrọ gị ọkpụkpọ oku n'ụbọchị taa biko welu n'oge chọba ewu ojii tupu chi ejie nke bụ eziokwu ka a ga-agwa gị ọ bụrụ na agwago gị na akpọrọ gị ọkpụkpọ oku biko jee oku a gwalụ gị ma gị gbaa mbọ malụ ngalaba ebe a kpọrọ gị na ọ dị oke mkpa maka na ife ya bụ ife na-ebu abịakwute mmadụ dị ọtụtụ ụfọdụ ụmụnne anyị ka ọ gaba agwa ha na agwụ kpọrọ ha oku fasị na ha ya eme ya n'ụzọ ụka biko na ka m jụọ agwụ ọ na-eje ụka ka anyị gwa n'onwe onwe anyị nke bụ eziokwu ka anyị daa aghọlizi na anyị agwụ ọ na-eje n'ụka ụmụafọ Igbo ee na agwalụ m na m nwee kọlụ n'ọnụ ụzọ ụka ka m memie na nke m bụ n'ụzọ ụka gị bụ onye na-ekwu nya bụ okwu agwụ ọ na-eje ụka ha bụ ndị ọcha wetala anya ụka ịnụnụgo ebe ha si na akpọrọ ha oku n'ọnụ ụdị agwụ ka ha ya eme ya kedu ife mere na anyị bụ ụmụafọ igbo ndị be anyị sịkwa na ụmụafọ igbo asụsụ igbo nwere inu igbo kwuru okwu si na gị bụ nwata ọ bụrụ na ịkpọ ọbaghị mkpọkọlọ agbata obi eweli eme gịnị eweli ekpolo afịfịa ụmụazị eweli emeli ife egwuregwu ọ maka na anyị bụ ụmụafọ igbo kpọrọ nke anyị ife abaghị uru ọnya mere eji atụ anyị jonjoloko ndị mba nke atụrụ anyị tụọ saịda ndị mba nke atụrụ anyị tụọ saịda o wee bụrụ ife anya mmiri anyị wee bụrụ mkpọrọkọ ọnụ ilo na asị wee na-agagharị gị bụ onye si na akpọrọ n'ụzọ ụka nekwa anya ọkwa nke bụ eziokwu ka a ga-agwa gị na n'azụ maka na ụfọdụ ndị na-eso gị debe ahụ na ịbụ onye amụma nzukọ nsọ amalọ na o nwere ife idebe n'azụ ụlọ mana ife anyị bịara ebe a tata bụ ịgwa ndị ụwa nke bụ eziokwu onye ọbụla ifuru si na obu akwụkwọ a na-ebu ebu eji ekpere ekpere nsọ ka m gị eziokwu o nwere nke o debere n'azụ ụlọ agwụ ya dị intact agwụ ya dị ọfụma maka na anyị bụ dibịa ga-akọrọ ụnụ onye ọbụla ịfụrụ obulu ọ na-aga nso nso na ebube ebube si gị gị na-eso ya nọọ nso nso na ebube ebube ka m gwa gị n'ụbọchị taa o doziri agwụ ya ọfụma somewhere o nwere ebe o doziri agwụ ya ọ na-eje echukwa ndị mmiri nke m nwafugoro fụkwa ugboro one na one ọ na-eje echukwa ndị mmiri aka ọgbakọ krused ọgbada na mmiri jee kuru mmiri gbagota ọbata oke ya na bọtụl bọtụl na-elesi ụnụ na ana ego ụmụafọ igbo ebe aka na-ejetele aka ahụ mana ndị be anyị sịkwa na onye aghọgburu ka a gbagburu ka anyị weru n'oge chọba ewu ojii maka na o nwere oge ọ ya eruo gị bụ onye na-eje nsọ nsọ ebube ebube ị chọbazie dibịa na-emerụ gị dibịa amaghị gị ọnụ maka na onye ọbụla ya na-agba na nchedo e, onye ọbụla ya na-agbagodo ka ọzọgodo isi ya na ezinụlọ ya oge ahụ na-abịakwa oge ahụ na-eme gịnị ka na-abịakwa maka na ike a na-ebubatazi ana Igbo anyị a kịta dị ọtụtụ ụdị ike dị iche iche a na-ebubata na ana Igbo anyị dị ọtụtụ oge na-abịa mgbe ike ahụ na ike dị iche iche ga na emegonụ ga na-anụ ọgụ na-azọ nke ka ya mgbe ahụ onye oke n'ọsọ ngwere n'ọsọ onye ọbụla ga na-agba na nchedo ya na ezinụlọ ya gị bụ onye mgbe ahụ gị bụ onye na-eje nsọ nsọ ebube ebube ịnụ alụ aka a na-elu aka nke bụ eziokwu ya bụ ọ bụrụ na akpọlụ gị oku ọkpụkpọ oku a sịkwana na akpọlụ gị n'ụdị nọ n'ụdị ụka ka akpọlụ gị maka na agwụ nke ndị nna nna anyị ha ha eje ụka mgbe ndị nna nna anyị ha bidoro gọwa mmụọ mebe ife dị na-agwụ uwe mmụọ maka na ọdịnala aha awụ ya awụ omume ka a na-eme ọdịnala mmụọ ọgụgọ ka a na-agọ mmụọ oge ndị nna nna anyị ha bidoro gọba mmụọ ndị ụka abịabeghịkwa mgbe ahụ amazịkwa m ife mere na-abụ na asị gị ji eme ife dị n'agwụ n'agwụ malụ gị isi mba nọ na nke gị malụ gị n'ụdị ụka ọ bụ onye onye aghọrị onye onye onye na-aghọ onwe ya aghụghọ amazị m ka isi na anya ya adị maka ndị ọ ga-abụ asịfa na-akpọ ha n'ọrụ fasi nọọ over dia dead bọdi ka ha ga-ebido ọrụ ahụ ngwa gee ntị ka gwa gị mmụọ ọbụla kpọrọ gị ọrụ tupu ị na-abịa n'ụwa a. Hmm? enyego gị akara ife ị ga-abụ ịṅụgo iyi ịhalụgo akara aka ife ị ga-eme ma ị bịa n'elu ụwa ihe ahụ ịṅụrụ na akara aka ahụ ịhaji ife ị ga-eme n'elu ụwa ya ka a na-akpọ iyi ụwa ọ bụrụ na oke dibịa ma ọ bụ dibịa mgbe gboo ọ sị gị n'ihi ihe ịṅụrụ na-akpọ ọkala ete oge ị na-abịa ụwa ngwa gee ntị ka ngwa gị ọ bụrụ na ịhaji na ị ga-alụ dibịa i wee sị na ya ha alụ ya bụ ọkpụkpọ oku anyị na-ekwu maka ya n'ụbọchị taa mana amalụ na-edego olugu ndị kwesịrị ịzọ ndụ n'elu ụwa mana mgbe ahụ ị sịrị na ya ha alụ ọrụ a ndị ahụ ị kwesịrị ịzọ ndụ na-ata afụfụ ụfọdụ n'ime ha na-anwụ ụfọdụ n'ime ha na na-anwụ n'alịlị ụfọdụ na-anwụ n'obi mgbawa ka ha na-ata afụfụ ahụ na-atụ alịlị ahụ ka ụzọ nke gị nwa na-eme gịnị na-akpọchi maka na gị nwa kwesịrị ịzọpụta ha gbara isi akwara nke a bụrụ otu ọzọ dịka nwanne ya wee bụrụ mgbe ị hapụrụ akara aka gị jee akara aka edubeghị olugu ebe ahụ ka ị ga-ata afụfụ nke dị egwu maka na ịma mfụnata ife ebe ahụ itinyere isi ọ dị bụọ nke ịtọ wee wụrụ na mgbe ahụ ị na-abịa ụwa mgbe ahụ ị na-abịa ụwa nne gị mụrụ na gị tọọ na-ana enwere mmụọ enwere <clears throat> e mmụọ nso gị wee bata n'ụwa ọsọ gị kpere ọsọ gị ekwena mana ofufe m chọrọ ụmụafọ igbo bụ na ka m sụọ ya n'ọnụ oyibo wee sụchalụkwa ya n'ọnụ igbo ịna as na ịbụ nwa afọ igbo ife ịbụ bụ nwa agwụ anyị bụ ụmụafọ igbo bụ ụmụ agwụ ụmụ ọdịnala ọdịnala bụ ọkpụ tọrọkpụ enwere ife dị iche na omenala na ọdịnala omenala bụ ụzọ ndị si ebi ndụ ha ọdịnala bụ ife dọbalụ gboo gboo ọkpụtọrọkpụ onweghị mgbanwe ụmụafọ igbo bụ ndị gịnị ndị agwụ asụọ ya n'oyibo asị wu ya nechọ ịgbanahụghị ya n'ọsọ enwego mmụọ gị na ha wee bi ụwa karịsịa mmụọ so gị nwa dịka ndị iyi ụwa gị ndị ọgbanje gị ndị mmiri gị chetakwanụ na e nwere ọgba ndị enu ana na nke mmiri na nke dị iche iche nke a ka bụ nke anyị ga-akọwa na mbọsị ọzọ e awezụga mmụọ nsọ nke nwagodu pesinali wee bịa ụwa enwere iyi ụwa enwere ndị ọgbanje enwere ndị mmiri gị dị mmiri gị so gị that is the masculine energy and the masculine part of you na mmiri ewezụgagodu ndị ahụ mmụọ be nna gị so gị bịa ụwa enwere ike mmụọ be nna gị ahụ ndị ichie na ya ụmụada na ụmụ ọna nịa ndị inyom ọna nịa <laughs> agụba ha ha ka nkụ ogwugwu nna gị ya anọkwu ya maka na ọ ya abụgodu nne nwaanyị nwe m kwuru nna gị nịa amamnọ na na-aghọta ana nna gị mere gịnị ọ nịa udo so gwuru andị ụmụ mmụọ a niile nwetara agwụ nwee benebe nwee akpụ nwee ngwu ịgụkọcha ha ime gịnị ịba ikwu nne gị iwe jee n'ebe ahụ ka ị ya ebido nke bụ ọrụ maka na asị na ọsọ chụba nwata ọgbana ikwu nne ya ụmụ mmụọ a niile nwere ndị enyere ọrụ ka ha na-eme gịnị ka ha na-edu gị n'ụzọ ahụ akwadolu gị ị ga-esi bi ndụ n'elu ụwa mgbe ụmụ mmụọ ahụ akwadolu ọrụ na-akwadoziri gị ka ibido nya bụ ọrụ iwe were ọnụ gị kwuo na ịyara alụ nke bụ nsogbu abịa maka na ha ga-apịa gị ịtalị mmụọ ịtalị a ga-apịa gị ama mbụkwa obere ịtalị ị ga-enwekata nsogbu n'elu o nwere ife itinyere aka ya aga aga maka na o nwere ndị na-anwụ ndị kwesịrị ka ịzọ ndụ ha na-ata afụfụ ngị nwa nwa mmụ na-atakwa udo nke mkpụrụ obi ha ga-eburugodo uke na aka oghere mee gịnị tụjuo oge ahụ o nwere ife wu mmụọ akpọmasị mmụọ akpọmasị nke na ịpụtasị mmadụ ụtụtụ ọma sọsọ ụtụtụ ọma ka esiri onye ahụ onye ahụ bido n'isi ọkpọgido gasị ọkpọ aja ụkwụ ịzọrọ n'ala ife nya bụ ife bụ eje ehika ọtụtụ ụmụnne anyị na-agabiga ya n'ụbọchị taa na na ndị ya gwa onwe ha eziokwu ife ịkpọ ọrụ a bụ eje ehika ka anyị ka na-abịakwanụ anyị ga-eji nwayọọ nwayọọ na-eme gịnị na-akọwu ya maka na ngalaba dị na ife anyị na-ekwu ehika ka anyị kasike n'ebe anyị nọpụta ka anyị banye maka ụmụnne anyị ndị na-alụ ọlụ agwụ ị na-alụ ọlụ agwụ mana ị jụrụ agwụ ajụ mbọsị ha ga-apịa gị ụtarị o nwere ike ndụ gị ama mfọ ife nji ama ọkwa dị oke mkpa bụ na ọtụtụ ụmụnne anyị enwere ndị akpọrọ ọkpụkpọ oku na ịgbakwa ụkwụ ma ọ bụ aka nye ọkpụkpụ ife gbasara ọkpụkpụ ebe a ka a na-enwekarị ụdị ịfa ụfọdụ bụrụ ndị na-akpọ mmadụ agbada mmiri mana ọ jụkwara agwụ ajụ ọ jụrụ ọrụ omenala ajụ ọ chọrọ ịdọ agwụ mana ọ na-alụ ọrụ agwụ na-eri ego agwụ na-ebute erie mbọsịfa ga-apịa gị ụtarị jekwa dee ya ede ịya sị na o nwere onye dị etu a kwuru okwu dị etu a mgbe nwa enwere ike mbọsị ha ya abịa ha akpọrọ gị akpọrọ ịma ndụ hụ na ọkpụkpụ mmadụ gbaliri gbalie nke na enwere ife afụrụ anya eji mana ị alụgide lụta ya ọfụma ọkwa ọrụ agwụ ka ị na-alụ iwe jụ na ịma nje lụọ agwụ dozie agwụ gị ka esi eme ya tupu anyị abanyekwa n'ọzọ ka m gwakwa unu maka ndị ga-abụ ịbịa ha bịakwute gị ha sị gị na ha mere agwụ mgbe two years ego ma ọwa ahịa ịsatọ gara aga ada eme agwụ two years ego. a na-emekwa agwụ kwa ụbọchị a na-emekwa agwụ gịnị kwa ụbọchị ọ bụrụ imehakwa ya two years go ịgbachizia nkịtị ị ga na-enye ya ife opekata mpe ka anyị kụzie ya na opekata mpe otu ugboro n'ọnwa na-abụ maọbụ ọnwa na-atọ o nwere ọtụtụ n'ime anyị na-agbagheri nga ha akwụghị ọtọ ọ bụrụ ndị oyibo asị na ikenga gị is not active anyị kọwaba ife anyị ga-esi ewe baa a na na ọtụtụ okwu dị iche iche ọtụtụ ụmụ nwoke n'ebe a amara ife bụ ndị ichie ọ bụrụ na akpọọ gị n'ọrụ jisi ike mara ụdị ọrụ akpọọ gị a sịkwana na eme alụ jee jụọ ese ka ị mara ebe ị ga-esi bido okwu anyị nwere ikwu kịta tupu achịkọta m bụ gbasara anyị bụ ndị ọrụ biko nụ anyị bụ ndị ọrụ ọtụtụ ụmụ mmadụ na-adafi ụzọ nke dị egwu ọtụtụ ụmụ mmadụ nọ n'alịlị o wee bụrụ ife agbatara n'afa ịgbagidolu mmadụ afa si onye ahụ na o nwekwara na ọ lụọ ya alụ na akpọrọ ya ọkpụkpọ oku ikekwa ọ bụrụ na ị sụrịa ya n'oyibo na o nwee kọlụ kọwalụ na ya ụzọ ọ ga-esi bido gwanye ya ebe ọ ga-esi ka ọ hapụ ije danyelụ ndị ọjọọ ụfọdụ ka ọ ga-abụ agwasị ha na ha wu ndị ọrụ ha nazie echiche dị iche iche a na-aba ha n'isi ụfọdụ ama mma ebe ha ya esi bido ụfọdụ ewelugo maka anyanwụ ife wee dabaa n'ọnwụnwa dị iche iche anyị bụ ndị ọrụ ka anyị si ebe ahụ nyetụrụ ndị mmadụ aka ịkpalụ mmadụ na ọ bụ onye onye ọrụ na ọ ya alụ ọrụ nyere ya aka duo ya n'ụzọ ọ ga-esi n'ụzọ kwụkwọ ọtọ a sịkwana na mụsị gụ duo ya n'ụzọ asịkwa ngụ dunye ya n'ụzọ ọ ga-esi wee daba n'onunu dukwa ya n'ụzọ kwụ ọtọ ịma na enwe tradishọn nwee pure tradishọn if you know you know duo ya n'ụzọ kwụ ọtọ n'ụzọ nke ndị nna nna anyị ha asịkwa m na o nweghị nke ndị nna nna anyị ha melụdụ njọ mana ọ ya nwa ka anyị na-agba mbọ ka anyị dozie ya n'ụbọchị taa duo ya n'ụzọ kwụ ọtọ n'ụzọ nke nna nna anyị ha asịkwa ngụ duo ya n'ụzọ ọnị n'ike mbute na na ndị ọzọ ọbụkwa ihe nkwu enu na ana nụkwa n'onu m Kọwaala onye ahụ ụzọ ọ ya esi gị bụ onye a gwara gị na akpọrọ gị ọrụ ejizi n'ike amaba n'ọrụ werie nwayọ bugodo ụzọ dozibe ụzọ gị maka na ọ bụrụgodo na ị ya alụ ọrụ ahụ ị ka ya edozi ụzọ gị ejekwana bido ọrụ na-alụrụ ndị mmadụ ọrụ mana ngị nwa na onwe gị idozibeghị ụzọ gị ịmada onye ụwa gị irubeghi agwụ onwebeghị ife ime mana ị na-ana ndị mmadụ ego na-ejelu ha ọrụ ya. onye mara ife ọ ga-abịa emee ya ọmadụ ya mma ya onye ọzọ ka udo wee chịa maka ọdịnihu ntaramahụfụ ya mere gịnị dị enwere ike ngị nwa ebicha na gị gaa ụmụazị eme gịnị ataba afụfụ ife dị iche iche ọnụ ndị mmadụ bụkọtara nne na nna ha maka ndị ọrụ anyị a kpọrọ ọrụ ọfụ ụka na-agbagota agbagota ọrụ a bukwara na ibu gbaa mbọ fụ na ịghọtagasịrị ife dị n'ime ọrụ a enwere ọtụtụ ife ị kwesịrị ị na-eme n'ọrụ a nwee ndị ikwesịghị ị na-eme mara ife mmụọ gị na ya na-abọ so na asọ nke ahụ bụgodu nke dị oke mkpa ọ bụrụ na ị nwee ike zeta nwụọ ife mmụọ gị na ya na abụọ so na asọ nsọ ị marụ na ị ga-alụ ọrụ akwụba aka gị ọtọ izeta nwụọ ya ejena mee na onye ene meru ejena bụọ ike na onye ene iburu mmụọ gị na ya na-abụ so jụọ ya ife ọ na-achọ jụọ ya nke ọha achọ ebe ahụ ka ị ga-esi wee nwee gịnị wee nwee ogologo ndụ na ahụ isi ike ọrụ a na-ekwu okwu ya dị dipa ka ya n'ọnụ oyibo ọ omimi karịa ịmụ colored candles maka na ife nna afụ n'ebe ndị ndị ndị ụmụnne anyị akpọrọ oku ka na-amalite ọfụ ha che na ọlụ is all about burning candles and going to the streams ka nka kwụsịgodu n'ebe a maka na anyị kọbịa <laughs> anyị ọ dị ọtụtụ ka anyị ka kwụsị ebe a anyị nwere ike isi na ya wee bakwa na mpaghara ọzọ chetakwana na anyị ka bụ ezigbo nwanne ụnụ nwaanyị ebere chukwu ada ndị gboo ada nnewi ka emesịa